AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịrị anyị n'ụbọchị taa ezi nwa chineke ọma na-ege ntị unu abịala n'ịhụnanya nke kraịst ka m ji obi ụtọ na-anabata anyị n'ihu omume nke ụbọchị taa wee na-asị unu abịala n'ezie na ndụmọdụ nke ezinụlọ nke anyị nwere n'ụbọchị taa anyị ga-ewere akwụkwọ nsọ anyị mgbe anyị ga-emepe n'akwụkwọ matiu isi iri abụọ na abụọ amaokwu nke iri atọ na asaa ruo na iri atọ na iteghete ọ si otu a ọ sị ya ị ga-ewere obi gị dum werekwa mkpụrụ obi gị dum werekwa uche gị dum hụ onye nwe anyị chineke gị n'anya nke a bụ ihe ukwu na ihe mbụ e nyere n'iwu ihe nke abụọ nke yiri ya bụ nke a ị ga-ahụ onye agbata obi gị n'anya dị ka onwe gị amen ama m na ụmụ abụ anyị na-agụ mgbe anyị bụ nwata abụ ahụ si ị ga-ahụ onye agbata obi gị n'anya ị ga-ahụ onye agbata obi gị n'anya nwanne m lee nwanne m lee hụ onye agbata obi gị n'anya n'ezie abụ a mgbe anyị na-agụ ya mgbe anyị dị na nwata ọ na-enye m obi ụtọ nwanne m lee nwanne m lee onye agbata obi gị n'anya a ah, nwanne m lee nwanne m lee onye agbata obi gị n'anya n'ezie ọ dị mkpa ka anyị hụ onye agbata obi anyị dị ka anyị hụrụ chineke mana chịkọwara anyị n'ụbọchị taa na ịhụnanya nke anyị nwere ebe chineke nọ na nke anyị ga-enwe ebe onye agbata obi anyị nọ bụ ịhụnanya nke nọnụ n'elu obe nke kalvarị ebe akpọgbuwere jizọs kraịst ile anya na etiti obe ahụ osisi ahụ a mara kụọ ya nke dị n'elu na nke eji gbughechie ya nke ahụ dị n'elu ọ na-egosi ịhụnanya mụ onwe m nye chineke nke a sị na anyị ga-ewere obi anyị dum mkpụrụ obi anyị ma na uche anyị niile wee hụ chineke anyị n'anya nke a bụ nke osisi nke mbụ nke nguzonu na elu obe ahụ nke gbughechiri ya ndị bekee ga-akpọ horizontal na vertical nke echiri ya nke vertical bụ nke mụ onwe m na gị onwe gị nke anyị ji ahụrịta onwe anyị n'anya n'ịhụnanya anyị na-ekwu okwu ya bụ ịhụnanya nke dị omimi n'ime kraịst ịhụnanya nke agaghị m eme ihe ọjọọ gbasara onye agbata obi m agaghị m eme nwa m ihe ọjọọ nwa m agaghị eche ihe ọjọọ ebe m nọ di m agaghị eche ihe ọjọọ ebe m nọ mụ onwe m agakwa na-eche ihe ọjọọ ebe di m nọ anyị ga-agbalị n'ime ịhụnanya nke kraịst na-ebi obi dị ka ndị nke kraịst ama m n'ime ụwa anyị nọ n'ime ya ihe ọjọọ na-eme anyị na-anụ akụkọ ife na onye nke gburu onye nka ihe nka mere nka agbụrụ onye nka mmiri ọkụ ma na-arịọ anyị n'ụbọchị taa gị nwa chineke ọma na-ege ntị anyị ga-agbalị n'ịmụta ịhụnanya nke kraịst na kraịst n'onwe ya ji ndụ ya nye anyị tupu akpụọ anyị n'ime afọ tupu nne na nna anyị echie echiche si o anyị ga amụwa n'otu a maọbụ nwoke maọbụ nwaanyị chineke na onwe ya anwụọla ọnwụ site n'ihe anyị site n'ịhụnanya nke o nwere ebe anyị nọ gị nwa chineke ọma na-eke ntị gekwana ihe ji anyị ka anyị ghara ịbụ ụmụ nke kraịst asị ụmụ nke kraịst welie aka elu anyị niile welie aka mana agwa anya na-akpa agwa kraịst ihe a bụ ihe na-agba m anya mmiri akwa ma m na-anụ ihe di maọbụ nwunye na-eme na-anụ ihe nwunye na-eme di maọbụ ihe ụmụ maọbụ nne maọbụ nna maọbụ ndị ikwu na ibe ma na-abịa n'ụbọchị taa na-arịọ arịrịọ ka anyị gbalịa nwee nchegharị ma chigharịa ka anyị gaa n'okwu jizọs wee rịọ arịrịọ mgbaghara mmehie si chineke gbaghara m n'echiche ọjọọ ọbụla nke m chere banyere gbasara nwanne m nwoke nwanne m nwaanyị di maọbụ nwunye m ụmụ m maọbụ ndị ikwu na ibe maọbụ gbasara gị onwe gị bụ chineke gbaghara m ka m wee were obi m niile were mmụọ m niile were uche m niile hụ chineke n'anya ma hụkwa onye agbata obi m n'anya ama m na chineke ga-enyere anyị aka ọ bụrụ na ị chọrọ inwe mkpebi a n'ime obi gị hụdata isi ka anyị kpee onye nwe anyị anyị abịawo n'okwu gị n'ụbọchị taa na-asị imeela n'ịhụnanya nke nwere ebe anyị nọ imeela nwụọ ọnwụ n'obe kalvarị tupu akpụọ m n'ime afọ nne m anyị na-asị ka otito nsọpụrụ na nkwanye ugwu bụrụ nke gị jizọs anyị na-arịọ gị n'ụbọchị taa ka ị bịa sachaa anyị anyị abịawo dịka ndị mmehie anyị bụ anyị abịawo dịka ndị na-adịghị ọcha biko sachaa anyị were ihe nke eluigwe sachaa anyị ka anyị wee dị ọcha ka anyị wee bụrụ ụmụ nke kraịst ndị ga na-akpa agwa nke kraịst ndị ga-ahụ chineke n'anya ndị ga-ahụ onye agbata obi ha n'anya ama m na ị ga-emere anyị ya anyị na-arịọ ka aha gị bụrụ ihe buliri elu mgbe ngosi ya ga-abụrụ nke anyị n'aha jizọs kraịst bụ onye nzọpụta anyị amen mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị na ịnwere ike krai n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 anyị ga-ewetara anyị abụ nke dị ụtọ ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche gị nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozioma nketa na arrg gị tinye asụsụ igbo arrg chekwụta itinye asụsụ igbo maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ arnigiria at ọ bụ com maọbụ at yahoo dtcom gee abụọ ọ ga-ewuli mmụọ anyị seventh day adventist church choir aba east unu emeela na abụ ọma nke unu nyere anyị na-echekwutara anyị ka anyị were obi anyị niile fee jehova arụ ekpere anyị n'ụbọchị taa bụ ka ngọzi ya na amara ya dakwasị unu n'aha jizọs amen mara na ị nwere ike kụrụ na ekwentị na 07063637224 maọbụ gị gee ozioma nkịta na www. awr.org chekụta itinye asụsụ igbo ka anyị nọ n'ekpere mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche site n'aha jizọs kraịst nke nazaret ka m chetara anyị dọ aka na ntị nke akwụkwọ nsọ dọrọ anyị n'ihi ihe na-eme n'ụbọchị ndị a na-agba anya mmiri ka m kọrọ anyị akụkọ tutu m agụọ ihe dekwasịrị n'akwụkwọ mmadụ isi asaa ahịrị nke iri na ise ọtụtụ ndị mmadụ eji izu uche ha na-eme ihe n'ihi na ihe ndị mmadụ chọrọ ịnụ ugbu a ya bụrụ na ọ bụ ihe na-agwa ha ha ga-eji ihe na-agwa ha mee ihe mana ya bụrụ nke ahụ ha chọrọ ịnụ modubere ha na ọkụ modubere ha na mkpagbuo odubere ha na ihe ọjọọ ọbụla ha chọghị ịma ya bụrụ na ọ bụ si na ọ bụ ihe ha chọrọ ịnụ ka ị gwara ha afọ ejugo ha mana ọ bụ otu o kwesịrị otu nwatakịrị nwa agbọghọ nwere nwata nwaanyị ka a gwara ya na nwa ya agaghị adị ndụ ruo n'oge disemba emechaa nwa ahụ ọ nwụọ ihe abụrụ uru maọbụ ihe ọ gatara na ngagharị n'ụlọ ekpere dị iche iche gee ntị na akwụkwọ nsọ gwara anyị n'akwụkwọ Matiu isi asaa ahịrị nke iri na ise akwụkwọ nsọ si ebe a na-ezenụ ndị amụma ụgha ndị na-abịakwute unu n'ihe oyiyi atụrụ ma n'ime ha n'ime ha bụ agụ na-apụnarị atụrụ unu ga-esite na mkpụrụ ha mazụ ha mmadụ na-ekpokọtapụta mkpụrụ vaịn n'ogwu ma ọ bụ fig n'uke otu a ezi osisi ọbụla na-amị mkpụrụ ọma ma osisi na-agbaghị n'ihe na-amị ajọ mkpụrụ ezi osisi apụghị ịmị ajọ mkpụrụ osisi na abaghị ihe apụghịkwa ịmị mkpụrụ ọma amen achọghị m ịgaba n'ihu na-agụ ọzọ biko n'akwụkwọ Matiu isi asaa malite n'ahịrị nke iri na ise baịbụl anyị akwụkwọ nsọ na-ezi anyị ozi dị mkpa ihe na-eme n'ụwa anyị ihe na-eme n'ụwa anyị anyị kwesịrị ka anyị na-aṅa ntị na ndụmọdụ okwu Chineke ọtụtụ ndị na-agagharị na-achọ ebe ha ga-enweta azịza maọbụ ụsa nye nsogbu ha ha na-achọ ya n'ebe na-ekwesịghị ekwesị nke bụ eziokwu bụ na m ga-eme ka anyị mara taa na ihe kacha ihe anyị kwesịrị ị na-eme bụ ị na-aṅa ntị n'okwu chineke na-eme ihe chineke na-achọ anyị ekwesịghị ịbụ ụmụ dị njọ na-achọ ngọzi kedu otu ị ga-eji bụrụ ịnọ ị ga eme ihe chineke na-achọ ị ga enwe otu i si na-agba mbọ ka ime ihe na-atọ chineke ụtọ mana ihe bụ ihe uche gị niile bụ na ị chọrọ ka chineke bunye gị abụ ngọzi niile o debere ndị na-eme ihe ọ na-achọ ịmana ọ gaghị ekwe omume n'akwụkwọ nsọ jizọs na-eme ekwu okwu ga-abara gị uru na ịchọ sị: ka anyị na-akpachara anya maka ndị amụma ụgha ndị amụma ụgha juru eju ọ sịkwara anyị na ndị amụma ụgha na otu anyị ga-esi ama ha abụ na ha dị n'oyiyi atụrụ ma n'ime ha ha bụ anụ ndọgbu na-apụnarị atụrụ atụrụ dị nwayọọ ha bịa ha na-eme nwayọọ nwayọọ nwayọọ chọrọ gị bịa jiri okwu okwu okwu dị nwayọọ na okwu ire ụtọ saa gị isi asị ha ara ji isi isi ekopụ gị asị gị weta elu iweta asị gị weta ala iweta ihe ọbụla asị gị mee ime emesịa otu abụghị n'ezi jizọs were sị anyị n'akwụkwọ matụ ka anyị kpachara anya na ndị a n'ọgwụkwa site na mkpụrụ ha ka a ga-eji mara ha anyị ọmara na jizọs anyị nọ n'efu ka e nyere anyị n'efu ka anyị ga-enye ụkọchukwu ọbụla ọ bụ ihe onye ọbụla kpọrọ onye onye ozi chineke bịara bịa sịba gị na ị ga-eweta ego ka ejiri kpere gị ekpere na ị ga-eme nke a ka ejiri mere gị nke a si n'ebe onye ahụ nọ wezuga onwe gị na onye ahụ bụ onye amụma ụgha ọ dokwara m anya ma kwe m nghọta na ọtụtụ n'ime unu na-aga n'ụlọ ekpere dị iche iche n'ihi na achọghị ịga na be n'ihi gị na unu gaba na be ndị mmadụ asị na unu aga na be unu dizi ya dịka ohere ị na-aga n'ebe a ga-achọkarị unu asị o ya mere ọ ga-abụ asị unu weta ego unu eweta marakwa amara na jizọs si n'efu ka e nyere n'efu ka a ga-enye ọ bụ na ọ bụghị ọnwọgwụ ka ị na-aghọgbu onwe gị ọ gị na aghọ onwe gị achọrọ m ka ị mata ihe ka m bunye gị uche ka ị mara ihe n'ihi na ya bụrụ na ị ga-agwa onwe gị oziokwu ị gagharịchaa n'elu na ala niile ị na-arị na-agagharị n'ebe ị na-aga n'ụlọ ekpere dị iche iche otu abụghị n'ezi enweghị ihe ọ bụla ị na-enweta cha o rubeghị mgbe ị ga-adụ onwe gị ọdụ jiri uche gị mee ihe nabata jizọs dịka onye nwe gị na onye nzọpụta gị ọ bụ na o rubeghị mgbe ị ga-asị jizọs nne m were m mee ihe dị m mma nabata kraịst tata dịka onwe onye nwe gị na onye nzọpụta gị enweghị ihe ọ bụla m nke ịrịọrọ chineke ọ na-agaghị eme maka njikwara akụkọ mechara anyị n'ebe m bi na mgbe gara aga otu ụbọchị ka ofu nwaanyị kpọrọ m na ya chọrọ ka ya kọrọ m ihe na-ewute ya mgbe m jekwuru nwaanyị a ya na-agwa m na nwatakịrị ya na nwa pastọ ụka na ha nwere nsogbu nwa nwaanyị a na pastọ nwa pastọ nwee nsogbu n'ihi na nwa nwaanyị a bụ onye kpọrọ m na-akọrọ m ihe na enweta ya karịrị nwa pastọ ụkọchukwu a maọbụ onye ozi a ya tie ihe ụkọchukwu a sizie igwe nwatakịrị ji na-agbagharị n'egwu egwuregwu ihe pastọ a kwuru na-agwa nwaanyị abụọ na ya ga-ekwubi okwu n'isi nwatakịrị mana anyị amarago na ọ bụghị okwu ka ọ chọrọ ikwubi ihe ọ bụla ọ kwadoro ime nwatakịrị ahụ bụ naanị chineke bụ onye zọpụtara ya mgbe ọ na-ekwu ihe ndị a niile nsị nwaanyị ihe nyere nsogbu na ya na pastọ a enwe ihe ọ bụla o kwubiri n'isi nwatakịrị ya kpọta ya bịa na m ga-ekwugharị ha ncha niile mgbe mụ na nwaanyị ahụ na-ekwu ihe a ọ na-agwa m ihe a m na-achọ ka m kasie ya obi gwa ya ya tụ n'egwu ka pastọ si n'ebe ọ na-aga na-agaje na be ndị memba ya ebe o si bụrụ ihe na-amasị amasị bụ nọọ ebe ọ na-aga ka m nwa bi na be ndị memba ya ya ruo ebe ahụ ya ga na-agwa ndị memba ya na pastọ abibe ha mụnwa ka ọ na-ekwu maka ya pastọ abibe ha na ya ga-agbanyere ya fim ya agbanyere ya fim ya mụnwa ka ọ sị na ya agbanyere fim mgbe m mechara pụta a na-agwa m ụgwọ ndị bi na ebe anyị bi na ihe onye dị otu a kwuru m mee otu a otu anụ mgba na nkịtị enweghị ihe m mere kama na ihe m mere bụ na m buru ikpere rịọ chineke amara emechaa mgbe m na-aga ka m gaa gote ọgwụ na otu mgbede ahụ ka mmụọ nsọ chineke duru m ka m mbaa na ebe m ga-asị onye okenye m maara mụ na ya na-adị na mmasị ya na ihe onye dị ote a kwuru na ihe onye dị ote a mgbe m na-eru ebe a ya bụrụ na otu pasta na ebe ahụ mgbe ọ fụrụ m ike gwụ ya m nwoke nwe ụlọ ya nna anyị ukwu na achọrọ m ịfụ gị ya sị na ya na mmadụ nọ nsị ya ma ọ bụ ihe nwoke a na-agwa gị bịa bụ ihe m nwa na onwe m ji maka ya bịa mgbe emechara nkwucha okwu pasta ya asị m ma ewere iwe na ọkụ na ihe yiri ya na ihe yiri ya dịka m na-ekwu ihe m na-ekwu bụ na akwụkwọ nsọ sị na ọ bụ site na mkpụrụ ndị kpọrọ nwa ndị ozi ka ị ga-eji ime gịnị ka ị ga-eji mara ha n'ihi ya bụrụ na nwoke a nwere ezigbo mkpụrụ dịka onye ozi chineke ọ gaghị emepe ọnụ sị mmadụ ibe ya na ya agbara onye ahụ fim asụsụ ahụ bụ asụsụ ndị na-amaghị chineke etu a ka ha na-adị na-agagharị na-enye ndị mmadụ chaachị ha fụ onye arụ na-adịghị ma ọ bụ onye nsogbu dị ha sị weta ego ka emere gị nke a dịka m kwuru na mbụ onye ọbụla bụ onye ozi ma ọ bụ ụkọchukwu si gị weta ego weta nzu weta ọkụkọ ka ya rụọrọ gị ọrụ mmụọ jizọs kraịst achụworo anyị aja n'elu obe ọ kwụrụ ụgwọ ihe niile bụ nsogbu anyị niile nwere naanị ihe ga-eme ka ị gaa n'iru na-agabiga ihe ọ bụla na-agabiga bụ ya bụrụ na ị nweghị okwukwe n'ime jizọs ya bụrụ na ị nabatabeghị jizọs kraịst dịka onye nwe gị na onye nzọpụta gị ị mara na ya bụrụ na ikpe ekpere n'ọnọdụ ọ bụla na ọ gaghị anụ n'ihi na akwụkwọ nsọ si na ekpere onye mmehie dị ka ihe arụ n'ebe chineke nọ ya bụrụ na ị na-ekwesị ntụkwasị obi n'ebe chineke nọ jizọs na-anụ ekpere anyị ọsị ka anyị rịọ ihe ọbụla na-arịta aha ya na ya ga-emere ya anyị ị rịọla n'aha jizọs ọ bụ na ọ dị eme ya lee ndụ gị anya lee omume gị anya abụna nwa dị njọ were na-achọ ngozi bụrụ nwa chineke ihe ọbụla bụ ngọzi nke ị na-arịọ chineke ọ ga-emere gị ya ka chineke rie otito n'isi gị rie otito n'ihe niile bụ ọnọdụ dị na ndụ gị n'aha jizọs onye nwe anyị na chineke anyị dị nsọ biko enwe ndị na-akpachaghị anya na-aga n'ụlọ ekpere dị iche iche ihe ndị ya nọ ọlụ ya bụ imebi ezinụlọ itinye nkewa n'ebe nwanne na ibe ya nọ ibute nsogbu n'obodo ime ka mmadụ nwụọ ọnwụ na-ekwesịghị ịnwụ na itinye ọtụtụ ndị mmadụ na nsogbu na ọgbụgba ndụ ọjọọ dị iche dị ile niile iche iche ana m arara ka harabụ ndị na-agụ okwu gị na anyị na-etinye n'aka gị na-asị Jehova biko chekwa ha n'ebe ndị amụma ụgha nọ na ọ nyere ha ka ha chọta gị n'ozuzu oke ka ị bụrụ onye nzọpụta ha ka anyị bụrụ anyị bụrụ onye nzọpụta anyị ka anyị bụrụ ụmụ gị ka bụ arịrịọ m onye nwe anyị n'ihi na ibe eze anyị n'aha jizọs kraịst onye nwụrụ n'ihi anyị amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi si na-abịara unu Adventist World Radio na-abịara unu ozi nke nzọpụta onye mgbasa ozi Chinomso Franklin Basi imela n'oziọma nke ị nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka Chineke nye gị ogologo ndụ were ahụike chọọ gị mma imeela na-echekwutara anyị na ọ dị mma ka anyị nwee mmụọ nke chineke nke ga-eme ka anyị mara ndị amụma ụgha imeela onye mgbasa ozi ma na-asị, gị onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka maọbụ ajụjụ nke na-agbagwoju anya kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail com maọbụ awrnigeria at yahoo dot com mara na ị nwere ike ige oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ igbo otu aka aka anyị ji na-ekele ndị aba est ndị nyere anyị ma na n'ụbọchị taa anyị na-arịọ ka chineke nye anyị nri taa nke gị zụrụ anyị ụbọchị nke taa amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo